ozi nke a si n'ụlọ mgbasa ozi Amalinze Igbo Educational netwọk wee na-abịara unu abụ m Amalinze JJ Azị akụkọ nke a bụ maka nkwado emereme Igbo Fest nke a na-eme na Virginia na USA ndị Igbo niile nọ mba dị iche iche n'ụwa ga-agbakọta na Stanton Virginia maka emereme nke a ndị be anyị ogologo okwu adịghị mma n'ụka mgbede anyị ga-ewetara unu ajụjụ ọnụ ndị amalinze igbo edukeshọnal jụrụ onye isi na-ahụ maka emereme nke a bụ prọfesọ Pọl Okechukwu Ọranika ndị amalinze buru egwu bugara nwa amadi a n'ụlọ ya nna ndewo daalụ nnọọ biko nna anyịkwa ịbụ na onye ama ama ọbụa bụ prọfesọ okechukwu ọranika ọkwa ya ndewo ịbụ na ndị ọkachamara n'ihe mmụta biko kedụ n'ihe mmụta nke ịbụ ọkachamara na ya ana m akụzi nkụzi ebe a na-akpọ political science na public administration e, yekwa political science ọ maka ọchịchị ọ bụ ajụjụ ọnụ bụrụkwa ụbụbọ ka anyị na nwa amadi ya kpara bikonu werezianụ ntị unu nụrụ ihe o kwuru maka emereme nke a biko anyị na-anabata gị na ụlọ ọrụ anyị maka ka kọrọ anyị ihe gbasara emereme iwelite omenala Igbo nke a na-eme na Stanton Virginia biko kedu ihe bụ ememe nke a na-akwadobe imenụ ememe nke a bụ ife anyị na-akpọ Igbo World Festival of Arts and Culture hmm. biko kedu ihe dị n'ime ya kedu ihe a ga-eme ife anyị na-akwado bụ ịkpọkọta ndị be anyị niile ọnụ ka anyị wee kelee Chukwu yọọ chukwu ka ọ nọnye anyị n'emume afọ maka nọọ ife gbasa omenanị ndị be anyị ka anyị wee kwado omenanị ndị Igbo ka asụsụ be anyị ghara ịnanara anyị ya na omenanị ndị be anyị niile ka anyị bidokwa na-achighakwa chigha azụ na omenanị ndị Igbo maka na ọ nwere ife ife ya dịka ya ọ ife nna nna nna anyị ife amụgosi anyị ya ndọọm um, anyị ga amụgosikwu ụmụ anyị na ụmụ ụmụ anyị lezie na ihe o kwuru maka nkwado emereme nke a nke ndị wepụtara atụmatụ nke a kedu ka o si wee bido ya etu anyị si bido bụ na abanyere m otu a na-akpọ sisa wee banye onye isi na sisa mụ na ya wee na-akpa nkata wee na-agwa m na ndị Frontier Culture Museum dị na Staunton afọ ebe alụ Igbo Village na ha na-achọ etu ndị Igbo ga-esi na-abịa rinne wee na-abịa na Igbo Village a hmm, Dejenna ka njikwa ahụrụ na aha anyị na-akpọ sisa na ọ bụ aha ịchafụ biko kedu ihe ọ pụtara ihe ọ pụtara bụ Council of Igbo States in the Americas hmm. kedu ụbọchị a ga-eme emume nke a ụbọchị a ga-eme emume a bụ n'ọnwa julaị bido na julaị 24 wee ruo julaị 26 hmm, kedu ihe unu ga-egosi na emereme nke a ife anyị ga-egosi riri ọ dị iche iche anyị ga-agba um, egwu be anyị ụdị egwu dịga nnọọ n'iche n'iche tipụte mmanwụ be anyị hmm? ee eh, mmanwụ ga-apụta mmanwụ nnukwu mmanwụ ga-apụ a ga-agba nnọọ egwu egwu mmanwụ ụmụ nwaanyị be anyị ga-abịa siga n'otu dịga iche iche hmm, ka bịakwa biko na mmanwụ ga-abịa anụmanụ na mmanwụ adịghị enwe bisa <laughs> ọ eziokwu hmm. a ga-esi na anị wee pụta ọnụ agbụsị ee eh, maka na etu omenala be anyị ram mma nwara pụtara ọbụrụ mmadụ ka ọ bụ nwee ebe ha ga-esi wee lịpụtasịa nwa mgbọsị ha ga-eme ememe a anyị ga-eji anya anyị hụ ọ dịkwa egwu kedu na obodo a na-eme ya ebe a na-eme ya bụ na stonton Virginia na Frontier Culture Museum ha lụọ Igbo Village na stonton na Frontier Culture Museum ọ nyaba ebe bụ ebe onye ọbụla na-agbakọ Hmm. nna hmm. ọ ga-adịkwa egwu ka njikwa ọzọ ịma na ọ kpọkwuru ọha na ịgala ka ha bịa emereme nke a n'uju ndị be anyị anyị na-asị bikonu bịabanụ anyị na-akwado na-akwadosi ike ka anyị zukọ nnọọ tụwa alo ṅụlịba maka na Chukwu agọzika ndị Igbo ife niile anyị gasị eh, gasị n'oge gara aga chukwu wee bunikwa anyị elu ya bụ na anyị ga-agbakọ ka anyị maa etu anyị ga-esi wee bunite omenala ndị be anyị kwalite ya elu maka na ọ ga-ajọgbu onwe ya na anyị omenala ndị igbo na mmụọ ya bụ bịabanụ nnọọ bịa siba n'ike na anyị na-akwado ememe a na-akwadosie ike n'ụzọ dị iche iche prọfesọ Ọranika sikwara na ọ dị mma ndị Igbo ịkwado ndokwa asụsụ na omenala Igbo ka ụmụaka anyị were na-esoro usoro nke a wee na-aga n'ihu ka asụsụ Igbo wee dịkwa site n'aka fere aka wee rukwa ndị ọzọ n'aka ndụdụga ndụ mana ndị be anyị na-asị na ọ bụ mmiri kwadoro ncha o wee gbọọ agbọọ anyị jikwara odozi akụ ọranika ajụjụ maka ihe gbasara asụsụ Igbo nne ndewo ekelekwa gị daalụ ọlụ jisi ike ị na-alụ maka ife m chọrọ ka m jụọ gị ka m tinye okwu n'okwu a maka ọ nwere ndị si na ọ na emeghị ihere na ha bụ ndị Igbo kedu ihe ị nwere ike ịgwa ụdị ndị ahụ onye si na ọ na-eme efela ịbụ onye Igbo ịgba na onye anwa ka amụrụ ya mebi na ọ ga-eche ka amụkwu ya ege mm-hmm. <laughs> because eh, ndị Igbo kwesịrị ịbụ ndị afọ juru ị na-eme ife ị na-eme ife si na ịbụ onye Igbo inwe eh, mmụọ ga-eju gị afọ ị na-aṅụlị aṅụlị abụ m onye Igbo pụta na ọra na-ekwe na ịbụ onye Igbo mhm. ọ bụrụ ife ga-abịa ịpụta ị na-ezo ezo na-akwụpụta akwụpụta si na abụ onye Igbo kwụsie ya ike aka biko ọ ụdị okwu anyị na-achọ daalụ anyị jikwa ohere nke a wee na-ekele prọfesọ Oranika nakwa odoziakụ ọranika maka iwepụta ohere wee zaa ajụjụ nke a anyị jụrụ ha gbasara emereme a ga-eme na Virginia yana kwa ihe gbasara asụsụ na omenala Igbo biko chetakwanụ na ọ bụ na ogbe ndị Igbo dị na Stanton Virginia ka emereme nke a ga-akpọtụ ndị be anyị ndị amalinze ga-ewetakwa DVD nke eji amụ Igbo n'ebe ahụ a na-asị unu bịa nke a bụ ohere unu nwere iji wee gote dvd nke eji amụ igbo nye ụmụaka unu ka ha sobe igbo